dịka m si agwago unu n'ime ọfịa ebe m ga-ekpata ahịhịa ife a bụgasị ihe dị iche iche ihe bụ ihe dịka chukwu si wee kee ya dị iche iche anyị jigasị arụ ọgwụ gbasara nrịanrịa dị iche iche ndị mmadụ na-arịagasị afa nke a nji n'aka kịta bụ akwụkwọ ụzịza anyị maara ife akwụkwọ ụzịza eji esi nri akwụkwọ ụzịza nke a bụ ife a na-akpọ ụshịchị ụmụ obodo na-akpọ ya ụshịchị nke a ihe anyị ji mara ya bụ mgbọrọgwụ eze mgbu amaghị m ihe ndị obodo ọzọ na-akpọ ya mana ihe anyị ji mara ya bụ mgbọrọgwụ eze mgbu ya ji mara ya bụ na ọ na-ekpo ekpo ma ya n'ime bụrụ mgbọrọgwụ eze mgbu nke a bụ ihe a kpọrọ jinja amarọ m ife a na-akpọ ya n'Igbo mana ọ jinja ka eji mara ya nke a bụ bọni bọni ka a na-akpọ nke a nke a bụ nwanne yabasị a na-akpọ galik nke a bụ ụda ụda nke eji esi ji mmiri ọkụ nke a bụkwa nke a kpọrọ tumerik tumerik ka a na-akpọ nke a nke a bụ aki ilu ma ugoro dịka ndị si akpọ nke ha nke a bụ oroma nkịrịsị oroma nkịrịsị nke a bụ yabasị yabasị eji esi na ụnụ maala ya nke a bụ mmanụ akị maọbụ ude akị tụ ọbụla esi kpọọ ya nke a bụ ezigbo nkwụ ọkụ kaikai na-akpụrụ achị ya nke ezigbo na-adịfa nke a bụkwazi mmanụ aṅụ ezigbo mmanụ aṅụ nke dịka chisi ike ya nke enwebeghị ife e tiri n'ime ya etighọ shuga maọbụ ihe na-atọ ọrịrị ntụ nke dịka chisi ike ya Nke a bụ ụzịza mkpụrụ ụzịza nke a na-esikọ ya na ụda enye nwaanyị mụrụ nwa ọfụụ. Nke a bụ anyị na-akpọ ya mkpụrụ ojii that is black seed ya ji jì ya mkpụrụ ojii nke ka ọ na-epe mpe black seed. Nke a bụ ihe a na-akpọ cloves n'ọnụ oyibo, ka a na-akpọ ya ụfọdụ na-akpọkwa ya zobo pepe. Onya bụ nke a ka m malite na akwụkwọ ụzịza nke m mara okeke okorie okafọ okonkwo ma ife marụkwa na ọ bụghọ ihe na-ada oke ọnụ n'afịa ọ bụrụ na e nwere nwoke na-ana atụgbawa nwaanyị ime nwata nwoke ahụ ọ bụrụ na ife o ji bụrụ nwoke na ọ naghị agazi ọfụma ịma nanụ ịmaka ndị Igbo ndị gboo si ekwu ya nụ na ọ naghị atụ nwaanyị ime na ọ ka esi ekwu ya ihe onye ahụ ya eme bụ o jegolo akwụkwọ ụzịza ntu a o nwere ike gota ya ọ dị ntu a ụzọ ịtọ o weta ya o weta ikwe ma ọkwa na odo suma ya ọfụma ọfụma ọ na-esu ya ọ na-atanya ya nwa obere mmiri o sube ya sube ya supụchacha ọ papụta mmiri ya ọ papụta mmiri ọ gbanye n'iko ọ gbanye ya n'iko o welu ngazi na-abụ ezigbo mmanụ aṅụ a wee tinye n'ime ya o tinye ya n'ime ya ọ ya ọ ya na-aṅụ ya ọ ṅụọ ya n'ụtụtụ otu iko ọ ṅụọ ya na mgbede otu iko ọ ṅụọ ya otu izu ụka ọnenezie ọfụ na ihe niile e ji bụrụ nwoke ezuo ezuo ọgbazuo agbazuo onye ọ na alụ ọrụ dị egwu nke ahụ abụrụ ya